AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abụ m Chidi Nwoko dịka anyị na-anụ ọtụtụ ihe Chineke mere ụmụ isrel oge ha si ala Ijipt na-agaje Kenan otu a ka Chineke ji na-alụrụ anyị ọlụlụ dị ebube taa ọ lụrụ ọlụ ukwu ya dị ebube n'ebe ụmụ Izrel dị ka ha were nwee ike enwee okwukwe n'ebe Chineke nọ otu ọlụ ukwu dị ebube Chineke lụrụ m ka emere ka okwukwe m sie ike taa bụ oge ndị oji egbe ezo jidere m n'ụzọ ha kwụsịrị moto a ọ bụ ụgbọala m ji ha dum wee nwee ike banye n'ime moto ahụ oge ha banyere ha sị ma m tụgharịa gawa ebe ha bụ n'obi ije kama anọ m n'ime obi m na-asị Chineke ọ bụ otu a ka ndị ohi a ji eme otu ntabi ahụ ka Chineke mere ka otu ụkwụ ụgbọala ahụ iwesie ndị ohi a dum ha lọtụrụ n'ime moto ma ndị niile nọ ebe ahụ ha esiri na chineke rụrụ ọrụ ukwuu dị ebube kama oge ihe a niile mechara mụwa na-atụ ụjọ maka ha iji egbe ịgba m kama chineke mere ebere oge ha lọtụrụ ha gawara ekwesịghị emeghe ha ka ha gbaa m egbe ọbụla ana m eji ohere a na-ekele chineke maka ọlụ ukwu a dị ebube nke ọ lụrụ n'ebe mụa dị chineke anyị dị ndụ ruo mgbe ebighị ebi unu soro m tụọ unu a n'ihe ọma nke o mere n'ime ndụ nwanne anyị nwoke chineke na-alụ ọlụ dị ebube ma na sị gị onye na-ege ntị kwere na chineke kwere na mmụọ nsọ anyị ekelela nwanne anyị nwoke onye mere ka anyị kwesị ike n'ime chineke ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye ọkachamara ebe ahụike ga-enye anyị ozi ọma nke taa. ndị igbo chi mere mma ana m ekele unu n'aha onye nwe anyị jizọs kraịst ekele dịrị onye nwe anyị na o meela ka ndụ fọdụrụ anyị n'ala ndị dị ndụ taa onye nwe anyị emeela n'ihe omume anyị nke ụbọchị taa anyị na-eleba anya na ihe banyere ahụike n'ihi ahụike anyị dị chineke mkpa ajụjụ anyị na-aghaghị ịjụ onwe anyị bụ ọ bụrụ na m anọ na ahụike m ga-ejere onwe m ozi m ga-ejere chineke ozi m ga-ejere mmadụ ibe m ozi ahụike bụ ihe dị mkpa nye mmadụ ọ bụla nke dị ndụ na ala ndị dị ndụ n'ihi ewezụga ya ọ dịghị ihe ị pụrụ ime ya mere anyị ji eleba anya na ihe banyere ahụike gị n'ụbọchị nke taa ma tutu ma aga n'ihe omume a anyị aghaghị nata onye nwe anyị ike onye nwe anyị na chineke imeela onye na-adị ndụ mgbe niile ebighị ebi onye hụrụ anyị n'anya nye ọkpara mụrụ naanị ya bụ jizọs ya bịa nwụọ n'ihe anyị onye nwaanyị anyị anyị na-enye gị ekele na mgbe oge agwa dị ka nke a n'ihi ịhụnanya gị n'ebe anyị nọ ka anyị na-aga ịmụ ihe ọmụmụ dịrị anyị n'ụbọchị nke taa na ma rịọ ka inye anyị nghọta nye anyị amamihe anyị ga-eji ghọta okwu a n'inye aha nsọgo otuto n'aha aha jizọs kraịst bụ onye anyị emem onye chineke chọrọ mma amaara m na isiokwu a bụ ihe dị mkpa nye mmadụ niile karịsịa n'oge ndị anyị nọ n'ime ya ọ bụrụ na gị elegharị anya n'ụbọchị taa ị ga-ahụ na ndị mmadụ nọ n'ụjọ nọ n'egwu n'ihi ọrịa nke dapụtaranụ kemgbe afọ gara aga bụ ọrịa a na-akpọ konora virus dịka ndị oyibo si kwuo ya ọrịa a bụ ọrịa na-emekpalụ ụwa ahụ taa mana ọ bụghị ihe mgbagwoju anya anyị ịhụ ọrịa dị otu a n'ihi na akwụkwọ nsọ na akwụkwọ matiu isi iri abụọ na anọ amaokwu nke isii na nke asaa ịgụọ e ya o mere ka anyị marasị na oge dị ka nke a na ọrịa dị iche iche ga-apụta ọrịa na-efe efe ga-apụta nke a bụ mmezu nke okwu Chineke nke na-emezu n'iru anyị n'ụbọchị taa mana ihe ọgụgụ nke oge awa anyị ga-ewere n'akwụkwọ ndị rom isi iri na abụọ amaokwu nke mbụ na nke abụọ ebe ahụ ka anyị eleba anya nke na-asị ya mere ụmụnna m eji m obi ebere niile nke chineke na-arịọ unu ka unu chee arụ unu n'iru chineke dị ka aja dị ndụ dị nsọ nke dị chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dị ka uche si dị nke abụọ unu ekwekwala ka unu yie ajọ oge a kama ka unu nwee uche ọhụụ site na ime ka uche unu bụrụ ihe dị ọhụụ ka unu wee nwapụta ihe bụ ihe Chineke na-achọ bụ ezi ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke ndị nke Chineke anyị ga-aghọta okwu a nke ọma ma ọ bụrụ na anyị ebi ya ndụ dịka inye chineke otuto siri dị dịka nduzi ya siri dị otu ụzọ anyị ga-esi mee nke a bụ site na inwe ezi ahụike ilekọta onwe anyị anya nke ọma site na iso ụzọ dịka onye nwe siri tụzie aka n'akwụkwọ nsọ ọ bụ ihe mgbagwoju anya n'ụbọchị taa na ụmụ chineke ahapụla ntụziaka nke chineke n'ihe banyere ahụike dịka ọ dị n'akwụkwọ nsọ na-eso dịka ụwa si eme anyị esi otu a bụrụ ndị chọtụrụ onwe anyị na nrịrịa dị iche iche nke na-emeela ka anyị ghara ijere chineke ozi otu o kwesịrị ma ọ bụ anya onwe anyị ma ọ bụkwa mmadụ ibe anyị ọ bụrụ na anyị agaghachi n'akwụkwọ nsọ n'ezie anyị ga-ahụ n'ọdụ ụkpụrụ chineke wepụtara maka ahụike anyị dịka anyị ga na-ahụ na ihe omume a dịka anyị na-aga n'iru site na mbụ na ogige iden na akwụkwọ jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ka anyị hụrụ sị na mgbe chineke kechara mmadụ na mmadụ nri kwesịrị mmadụ nke ga-eme ka mmadụ nwee ike nọ n'ezi ahụike nwee ike jere chineke ozi ọ nọ n'akwọ jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ị ga-ahụ ya ebe ahụ mana mgbe mmehie bịara mmadụ emehie chineke chineke tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ akwụkwọ nri nke a ka ị ga-ahụ n'akwụkwọ jenesis isi atọ amaokwu iri na asatọ ị ga-ahụ ya n'ebe ahụ mana tutu uju mmiri abịa ka bụ nri ndị mmadụ nọ na-eri ruo ekwe mgbe uju mmiri gasịrị chineke abịa tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ iji anụmanụ eme nri n'ihi na akwụkwọ nri mmiri emeela ka ọ pụọ n'anya mmadụ ya mere ndị m hụrụ n'anya onye nwe anyị na-arụsi arụrụ ike na-achọ ka anyị mara ihe anyị kwesịrị ime ka anyị nwee ike gbanarị nrịrịa dị n'ụwa taa dịka ụwa na-agbagharị na-achọ otu a ga-esi zere ọrịa nke a na-agagharị n'ụbọchị taa ya mere ọ bụrụ na anyị ga-ege Chineke ntị laghachi n'akwụkwọ nsọ ya n'ezie ọ ga-enyere anyị aka ịma ihe anyị kwesịrị ime nọ n'ezi ahụike nwee ike nye Chineke otuto jeekwara mmadụ ibe anyị ozi nke bụ ihe Chineke na-achọsi ike onye nke Chineke ọ ga-amasị m ka ị na-ege ntị n'ihe omume a dị ka anyị na-amalite ya banyere ahụike gị ọ bụrụ na gị egee ntị ọ dị ntụziaka dị iche iche nke chineke ga-enye gị ị ga-eji nyere onwe gị aka ga-esi ụta nwee ezi ahụike nyihere mmadụ ibe gị ozi enyekwa chineke otuto site n'ije ozi gị imeela maka ige anyị ntị n'oge awa dịka nke a dịka anyị ga-emechikwa anya anyị n'ekpere dịka anyị nara chineke ike na mmalite ka anyị narakwa ya ike na mmechi onye nwe anyị imeela n'ihi ohere ọma dị otu nke inyere ụmụ gị n'ụbọchị taa maka ihe ozizi nke ahụike nke bụ mmalite ya dịka anyị ga-eso ya n'usoro ịmatazu n'ozuzu oke ihe bụ ebumnobi chineke nye ahụike anyị imeela onye nwe anyị dịka ụmụ gị na-ege ntị ka anyị bụrụ ndị agọziri na agọzi n'ime gị n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị igbo ọma na-ege ntị ekele dịrị jehova onye mere ka anyị hụ ụbọchị nke taa onye mere ka anyị nụ okwu ọma nke na echekụtara anyị na ahụike anyị dị chineke mkpa ka anyị dụọ ahụ anyị nsọ ka anyị mara na ọ ga-eme ka obi dị chineke mma ka anyị gee ntị mee ihe dị mma anyị na-ekele nwanne anyị nwoke Jọn pal onye nyere anyị okwu nke ahụike nke taa anyị na-asị ka udo chineke chia n'ime ndị ya ka mara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke biko rutene anyị nso maọbụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya rutene anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụ awr.org asụsụ igbo awr.org asụsụ igbo kọrọ anyị n'ekwentị na nọmba nka 07063637224 7224 email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot grand kwaya unu emeela n'abụ ọma nketa na-echekwutara anyị na jehova bụ eze ka anyị deredu mgbe anyị ga-anụ ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwojughị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigiria at gmail com at maọbụ awrnigiria at yahoo com kọrọ na anyị n'ekwentị na nọmba nke 070 7224 chekụtakwana ị nwere ike ige anyị na awr.org tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo n'ụbọchị taa anyị gaje ịnụ isiokwu ọzọ nke pụrụ iche nke isi ya bụ onye ka jizọs bụ tupu anyị abịa gaa n'ime okwu a na m arịọ ka anyị hụdeta isi ekpere n'otu n'otu jehova anyị ekelele gị n'ihi ohere ọma nke ị mere ka anyị ji bịa mata onye bụ n'ezie ajụjụ a bụ ajụjụ anyị niile kwesịrị ịsa n'otu n'otu biko bịa nye anyị mmụọ nsọ gị ka ọ sara anyị ajụjụ a ka anyị mata ya n'udo mana ikpetamazụ ya kwe ka anyị hụ ịdị mma gị ma mata onye bụ n'eziokwu na n'ime mmụọ mere anyị karịa ka anyị rịọrọ n'aha jizọs onye nwere ụkọ zọpụta anyị amen onye ka jizọs bụ nke a bụ ajụjụ jizọs e jụrụ ndị na-eso ụzọ ya mgbe ndị mmadụ bịara bịa gbakọ lee anya na ọ bụ onye ga-ebịa napụta ha n'aka nsogbu ma jizọs emeghị dị ha nọ na-ele ọtụtụ oge ndị juu buru obi na mesaya ha na-atụ anya ya bụ mesaya nke ga-abịa zọpụta ha n'aka ọchịchị ndị rom ma jizọs bịara o meghị dị ka onye ndọrọ ndọrọ nke ọchịchị ma nke butere olileanya ndị juu ha wee chefue na jizọs abụghị onye pụrụ ha nke mere ha akọ na uche ha wee gbalaga chọwakwa ile anya onye nzọpụta ọzọ nke kpatara jizọs ji bịa jụwa ndị niile n'otu n'otu ọ malitere n'ebe ndị na-eso ụzọ ya nọ bịa jụọkwa ndị ọzọkwa ma tupu anyị aga n'ime ozi nke anamachọ ka anyị leba ha n'otu n'otu dịka edere ya n'akwụkwọ Matiu isi asatọ amaokwu nke iri abụọ na asaa mbụ mbụ ndị Juu ha bụ obi na Jizọs bụ onye nzọpụta ga-bịa nnapụta ha n'aka ndọrọ ndọrọ nke ọchịchị ndị Rom ma bịa wunyekwa alaeze ya dịka ọkpara Chineke ma ọ bụ ya ahụ nke e buru amụma ya ma ha bịa lezu ihe ndị a ha ahụghị ihe mgbe jizọs nọ na-eme ihe ndị a olileanya ha bịa bịa chefue ha wee nwee obi abụọ n'ebe jizọs nọ ụfọdụ ha ekperekwaghị na ọ bụ meze ya ahụ onye ga-ezọpụta ha ma nke kacha mma ndị juu amaghị na ha chọrọ onye nzọpụta anyị elekwa anya ndị na-eso ụzọ ya ndị na-eso ụzọ ọtụtụ ha amaghị na jizọs bụ ọkpara chineke ma ọ bụ ole na ole ha ndị mara na jizọs bụ ọkpara chineke nke mere pita jiri bịa saha ọnụ ya saa ajụjụ a mgbe a jụrụ ya sị ndị na-eso ụzọ ya sị onye ka nwa nke mmadụ ọ bụ ọtụtụ ndị na-eso ụzọ ha bido sawa asụsa dị iche iche ụfọdụ si na ọ bụ John the Baptist ụfọdụ si ọ bụ Elijah ụfọdụ si ọ bụ Moses ma Pita dịka onye ọka okwu n'etiti ha o mere ka olu okwu ya pụta ihe n'ihu Jizọs mgbe ọ zara sị n'ezie gị onwe gị bụ ọkpara Chineke ahụ nke dị ndụ n'ezie gị bịa lee ndụ pita ọ bịara abịa ghọta na jizọs kraịst bụ ọkpara chineke ahụ dị ndụ ga-abịa leekwa ọtụtụ imerime ndị na-eso ụzọ ha nke m enweghị ohere ịkpọcha ha n'otu n'otu ọ dị otu ha jiri hụ jizọs anyị nwere onye dịka judas ọ hụrụ jizọs dịka onye na-abịa ime alaeze ya ka ọ bụrụ ihe a na-ahụ anya ma ọ bụ bụrụ alaeze nke ndọrọ ndọrọ ọchịchị ga-abụ ya ruo ebe a oleghị anya ọ ga-abụ minister of finance ga-elekwa anya ndị ọzọ ha hụrụ jizọs n'ụzọ dị iche iche n'ezie anyị bịa lekwa anya ụzọ dị iche iche anyị ga-ehụkwa taa ọtụtụ okpukperechi na-ahụ jizọs n'ụzọ dị iche iche ka anyị lebata anya ndị ụmụnna anyị dịka ndị alakụba ha hụrụ jizọs dịka onye amụma ha hụrụ ya dịka ọkpara chineke dị ndụ ga-abịa lekwa ọtụtụ ndị nzukọ ma bụ ndị okpukperechi dịka ndị hindi ndị buda ha hụrụ jizọs ha amaghị onye a na-akpọ jizọs ha achọdịghị ịnụ aha ya anụ ma ụfọdụ ha anaghị achọ ịma ha sị na ọ bụ otu n'ime onye si amụrụ dịka amụrụ mmadụ ndị ọzọ o wee anyị lekwa anya ọtụtụ okpukperechi dị iche iche taa ndị na-eso ụzọ jizọs kraịst dịka ndị anyị na-akpọ n'asụsụ bekee ndị kristians ọtụtụ nwere otu a jiri hụ jizọs kraịst ọtụtụ na-ahụ jizọs dị ka onye ekere eke ka anyị kpọọ ha kpọmkwem ndị ụmụnna anyị ndị na-akpọ ndị ama jehova ha si na jizọs bụ onye e kere eke ha bụ na jizọs bụ onye si n'otu n'ime chi ha ebuzọ kee ya tupu abịa kee ihe ndị ọzọ ha aghọtaghị jizọs dịka ọ bụ ọkpara chineke ahụkwa ọtụtụrụ okpukperechi dị iche iche anya na-ahụ ụfọdụ na-eche na jizọs bụ onye mmadụ na-enweghị ike irute na a na-agata aka ndị ọzọ erute jizọs ma jizọs mere ka aghọtasị na ya onwe ya bụ ụzọ eziokwu na ndụ ahụ nke mere ọ bụrụ na anyị amara jizọs ọ bụrụ na anyị akọta na jizọs kraịst bụ ọkpara chineke ọ gaghị eduba anyị ga-achọ ụzọ ọzọ iji garuo ebe ọ nọ anyị ga-elebakwa anya otu ụka ndị adventist ma gị onwe gị onye na-anụ okwu taa ana m ajụ gị kee otu ijiri lee jizọs kraịst dịka onye kpọrọ onwe ya onye adventist ị na-ele jizọs kraịst anya dịka onye pụrụ ịzọpụta gị ị na-ele jizọs kraịst anya dịka onye ị ga-agata aka ya nweta ndụ ebighị ebi ka ị na-ele ya anya dịka onye otu n'ime ndị ekere e eke dịka ndị ọzọ na-ele anya n'eziokwu dịka onye adventist jizọs kraịst a na-ele ya anya dịka ọkpara chineke onye a gatara aka ya ke ụwa onye bia-gwere ndụ ya tọgbọ ndụ nye ụwa niile onye a ga-egata aka ya ruo n'ebe chineke nọ n'ihi nke a ụmụnna m ana m ajụkwa ajụjụ nke ya sịkwa onye ka chineke bụ nye gị onwe gị nke na-anụ olu a taa kedu onye isi na chineke bụ kedu otu iji gwere jizọs kraịst kedu otu iji nabata ya n'ime ndụ gị kedu otu iji na-ele jizọs kraịst n'anya dịka ị na-aga kwa ụbọchị niile kedu otu iji na-ahụ jizọs mgbe ọ na mgbe ihe na-araghị agara gị nke ọma ị na egwere ya dịka onye na-epụta ụzọ ya ọhapụ mmadụ n'etiti ụzọ ka ị na egwere ya dịka enyi nke na-abata mgbe enyi ndị ọzọ pụrụ ị na-ahụ jizọs dịka onye na-ahụ mmadụ anya n'obi ya niile ka ị na-ahụ jizọs dịka onye na-eme ka ọchịchọ nke mmadụ bụrụ nke karịsịchara ma n'eziokwu ana m ajụ ajụjụ nke a sị ka anyị lee anya ihe chineke kwuru banyere ọkpara ya dịka anyị ga-ehụ ya n'ime akwụkwọ matiu isi atọ amaokwu nke anọ anyị gaa n'ebe ahụ anyị ga-ehụ ihe chineke nna kwupụtara mgbe jizọs kraịst bịara ime baptizim na osimiri nke jọdan ebe ahụ nke mere ka anyị nụrụ n'olu si n'elu da nke si nke a bụ ọkpara m nke m hụrụ n'anya onye ihe ya dị m ezi mma anyị gụọ ebe anyị ga eghọta na ọ bụ chineke nna onwe ya na-ekwu okwu nke a nke mere ọ pụtara ọ hụpụtara jizọs dịka ọkpara ya ọ bụghị naanị ọkpara ya bụrụkwa nke onye ihe ya na-adị ezi mma ma gị onye na-anụ olu a taa ị mara jizọs dịka onye ihe ya na-adịghị ezi mma ka ị mara jizọs na onye ihe ya na-adịghị ezi mma mgbe ụfọ ọ bụghị mgbe niile ka ị mara jizọs onye ihe ya na-adịghị ezi mma mgbe ọ na-agara gị nke ọma ka ọ bụ onye ihe ya anaghị adịghị mma mgbe ọ na-agara gị nke ọjọọ n'ezie ana m arịọ anyị niile ka anyị tụgharịa uche na asụsụ ndị a n'ime okwu nke taa anyị ahụla ụzọ mmadụ asaa ndị a ndị juu ndị na-eso ụzọ jizọs ọtụtụ okpukperechi dị iche iche taa na ndị kristians na ndị adventist na chineke onwe ya ma ajụjụ m na-ajụ onwe m nke m na-ajụkwa gị nke m na-achọkwa ka anyị niile jụọ onwe anyị taa bụ onye ka anyị na-asị jizọs bụ olee otu anyị ga-eji mata na anyị na anyị amara na jizọs n'ezie gị lee anya isiokwu taa gaa hụ na ọ dị mkpa ịmara jizọs dịkwa mkpa ịmara ihe banyere jizọs ma ụzọ okwu abụọ nke kacha mkpa bụ ịmara jizọs ọ bụghị ịmara ihe banyere jizọs n'ezie ajụjụ a nke a na-ajụ taa ana m arịọ anyị niile mgbe anyị gị na-atụgharị uche ndị a ka anyị nwee ohere lebacha n'ime okwu ndị a nyụgharịkwa anya mara na ajụjụ a bụ ajụjụ anya aghaghị ịsa na ikpetemaazụ mgbe jizọs ga-abịa tupu anyị abịa pụọ n'ebe a biko ka anyị hụdeta isi n'ekpere onye nwe anyị chineke anyị ekelele gị n'ihi na ị bịala kọwara anyị onye jizọs ịbụ n'ihi nke a nke ezugo ka anyị na-arịọ ka mụọ nsọ gị ka e ya ka ọ bịa kọwara anyị karịa ka anyị nọ n'ugbu a na ikpetemazụ ya mgbe ọ ga-epụta na mbara igwe ojii kwee ka anyị hụkwa ịdị mma gị kwee ka anyị jizọs n'iru na iru ebe ahụ ka ọ ga-akasị anyị obi ma meekwa ka anyị mata ya mazụokwa ya oke dịka anyị mara ya n'ugbu a mere anyị karịa ka anyị rịọrọ n'aha jizọs onye nwụrụ ka ọ anyị amen imela emmanuel nwaka mma n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka udo chineke chia n'ime ezinụlọ gị ka anyị were ohere ọma onye ọma na-ege ntị kelee ndị kpọtụrụ anyị site na yola steeti nwanne anyị nwoke ọsọ ndụ onye kpọtụrụ anyị anyị na-arịọ ka chineke gọzie ọlụ aka gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba ọ bụ nwanne anyị nwoke nna mụrọ onye na-akpọtụrụ anyị site na benin kebbi anyị ma na udo chineke ga-achị n'ime ndụ gị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo